ndewo no ndị be anyị well done ọka meeting in london fa na-eme barbecue taa fa na-eme barbecue ma suya ma mm, boga ma boga <laughs> anụ m e, ebidogodi nke ọka na-eme na ihe taa taa ọka na-eme ihe fa na-eme barbecue lenie eh? <laughs> ọkakachane unu kakwara aka amadị m na unu nwetacha ihe niile a amara m na anyị nweta stand a eche m na nne nke anyị chideke chideke <laughs> wow uh-huh. She's in charge. Even up in nature. Even up in nature. She's in charge of everything. Yeah. They are doing well.

a na-asọla ọra daalụ ọ nago enyi daalụ ibe ji emere ibe bụ ka hmm. ụmụnwaanyị mụrụ n'obodo na United Kingdom hmm, achịkọta bụ ọnụ kabamalụ onwe ebe kaba na-akparị amụ na-anọkọ ọnụ ebe niile ọbụla ego ka akparịkọta eh. unu e mekwelie nnọọ atụ ọkwam anya o nke ka bụ mbido nke ka bụ mbido ọ na-agbanị ọ dị mkpa kwara nne ihe a unu ma amakakwa abịakọ nọ oh, hmm, na sọma atụkata ego hmm. atụcha m ntili dị ụzụ ma ụmụ ihe madona anọkata elikwen ọ bụrụ a na-akwara sọ nkwara nkwara amazi m daalụ ihe unu na-eme amakakwa well done o you are trying a lot nice one ụmụaka abịago ndewonu ndị be anyị adanna gbakwa na ihe n'ụkwụ gbaa na ihe n'ụkwụ wee na-agagharị n'ebe ndị ọka nọ na-akwali ụmụaka nọ ebe a na-alacha ice cream ebe ebu ọgba ice cream <laughs> ndewo my sister a na-emekwa afụkwa ngị ka anyị bịara ịnọla ebe a nchekwa ịnọ ndị ọzọ nke na nne nke anyị na ebe a bụkwara nke ịmago amadị m na anyị nwekwu ebe ee ka m bịa chọọ nke m ma alachakwa ka m nke m ma alacha <laughs> ma bọga ma suya ma ihe niile ma shawama ee ihe abụọkwa ọkwa obere ihe ọkazukwa ka eme ọkazu ka eme na ebe a ka ndị azụ ka eme o Ọka na-akpali amụ <laughs> <laughs> anyị bụ ife ihe obi anyị bụkwa ọka anyị bụ ọka ihe IPO anyị niile bụtu ya one family ọka na-asa enwe ọka o mere ị na-emetie ihe kwu ka a na-eme ọ na-aga n'anya ya owu na-aga n'anya aga nekwa ebe ndị nke masa ebe a ndị nke masakwa ebe a kwa na-akwalikwa ndewonu ndị ọkaba anyị ndị ọkaba anyị ebe ka